oge ndị igbe lụkwaranụ igbe nụọ ugwu mba nụọ. oge ndị igbe lụkwaranụ igbe zukọtaranụ ugwu mba paniela opurobios igwe jee nga onye ọbụla amụrụ n'ihe dịka 1970 1980 amarana na akụrụngwa ndị anyị na-enye mgbe ahụ bụ kpoo ma bụrụkwa ịgba ụmụ adịgboroja a na-afụ ugbu a adịghị mgbe ahụ na mgbe ahụ ka ị ga-anụ ihe dịka kọtina ọpanka shuz ma akpụkpọ ụkwụ eji taya na-arụ ihe ndị a niile siri ike iyikata ichufuo e nwere bọọlụ anyị na-agba mgbe ahụ anyị pere mpe bụ ọbụgodoro na ijiri ntụrụ puo ya ma ọ bụ na moto riri elu bọọlụ ahụ adagbuo dagonetekwa ọzọ anya na-agba ya akwa anyị na-enye mgbe ahụ bụ akwa kara aka na dị egwu maka na akwara gị kakị trauza ọ inye ihe dịka afọ ịtọ ma afọ ịnọ ịchụsara onye sogbu n'azụ mgbe ahụ ka anyị na-enyi bagi na ụmụ ọtụtụ ihe dị iche iche mana ihe na-emezi ugbu a amaghị m ikekwe ọ bụrụ nọọ maka na mgbe ahụ ka aba bidoro ịrụ ụmụ akpụkpọ ụkwụ akpa na ọtụtụ ihe dị iche iche ka ha ji wee nwee ya dịka omenala na ihe ha na-arụ ga na-esi ike ọ bụ eziokwu na o nwere ike ọ maha mma anya dị ka nke obodo oyibo akpụkpọ ụkpụ ị na-afụ ugbu a mụ na nwoke a mara aka maka na ụkwụ m etoka ọ sị m na ọ bụrụ na m enyi ha ụkwụ a otu afọ o mebie mmochi atịtị ya ka anya m ego na ihe na ọ ma na ụkwụ m esika eyiri m ebe bụ akpụ ụkwụ afọ na-abụ tupu ntinye onye ọzọ nke m na-eyi ị ga-eyi ya you get tired mgbe abanshu na-eghe ha agaala anyị enweghịzi grade ahụ ọ dị mma ọ gbaghị uru ime ka ị mara ego n'ọnwụ maka na ego na-akpọrọ mgbe ahụ dị iche na ego na-akpọrọ tata ihe nji wepụta ya bụ ihe bụ na ya bụ nwa mgbada meriri m maka na yikọtara m ebe akpụkwụ wee chifenye onye ọzọ ọ bụghị ya ka anyị kwadoro ime n'ụbọchị tata mana anyị ga-ewepụta ya gbakwunye na nke anyị chọrọ ime bụ ihe gbasara ọrụ akpa ọrụ akpa ndị na akpọ akpa na ala aba e, dịka unu mara na anyị nwere mmasị n'ebe ọ pụrụ iche na ihe a na-emepụta na aba ụmụ ihe ọkwa nka dị iche iche ụmụ ihe aka ọrụ dị iche iche bụ ihe ejiri mara obodo aba ụmụ ọnatarachi enyere ndị igbo e, iru ebe ahụ ma ndị abịa enugu e, abakaliki o ya bụ ebonyi steeti ndị imo steeti anambra ndị ọbụla nọ ebe ahụ wee nwere mmụọ ibu anyị danda mmụọ natarachi ọkwa nka bụ nke dị n'aka ndị Igbo bụ nke dị n'ọbara ndị Igbo na-emepụta ọtụtụ ihe ndị a ihe anyị na-ekwuzi bụ etu a ga-esi kwado ha ka ha mewe eme karịa ka anyị sonye nọ. cha mba. cha cha cha Igbo kwenụ rienụ ṅụanụ zụanụ afọ mbụ bụ Chike ọkpala na-akpọkwa m <laughs> unu abụghị ugwu mba ibe onyonyo a na-enene na tv na na-ene kwada na na-ene kwada na na-ene kwada ọ na-ewetara ya obi ụtọ na-ewetagasara ya ụmụ ihe anyị chefuru echefu n'obodo na-eweta ya na-egosi anyị na na-enene ugwu mba ka chineke mezie okwu nke ahụ mbụ Onyedikachi Okeoma onye Abia steeti in Bende local gọọmenti ok aka anyị na-arụ anyị na eproduzu slippers footwears of all kinds like dịka mụ onwe m ka ọ bụla nke ụmụ nwoke na-eyi ma cover shoe slippers mụnwa na-arụ ya na ụdị ọbụla ụdị ọbụla grade by grade according to ah, maka na anya nọ na na-aba bụ nke ọbụla ị chọrọ enye ya ịchọ ndị oke ego ịchọ ndị obere ego ah, yes ah. ọ dị maka mgbe ibidoro ya ọrụ ebidoro m ọrụ a na anọrọ m kemon eh, 1989 yes asị amụta nwata nwata amụta nwanne ndị azụrụla <laughs> m ọtụtụ ndị mmadụ at least eh, mpe o ruola ebe 60 60 60 like now ihe n'ebe a na 10 n'ugbu a na onye so na ndị Ah, mba anya enweghị time for laziness ah, mba enweghị time ego a ọnwụ buru ibu ma ndị na-amụ ọrụ ma ndị mụtago na ọ bụrụ na mmadụ sịrị oyibo rụpụta ihe dịka nke nke ahụ na ha arụ ugbu a ihe dịka one ka ị nwere ike ịrụpụta n'izu ụka eh, every week my target na-awụ minimum of 400 mm, per week dịka mụnwa patikulali ndị na-azụ m ahịa na-esi ndị na-esi Ghana Cameroon like ndị zuru this morning mmadụ abụọ from Ghana ofu onye Ghana yesterday ofu onye Ghana today then enwere m ọda ndị Cameroon tu eh, then yes eh, yes so bet ndị nke wholesales na-esizi Lagos maka ndị ansikwa saịdị na-abịakwa na nke ha na Lagos bịa zụrụ na hostel ha na-abịa wikili wikili ọnịchakwa na-abịa aba agaala fa na ihe gbasara e, leather production or sanders like mụwa awụ naanị shuga m ji bido amụrụ m ọrụ na a company that comprise anyị na-akpọ ya leather works ene tene dzi le ɖaŋrɔ aya na ria deka ma belt cartridge umudu ihe ndị a mi na-eyuzu aya na-arụcha ihe ndị a meta ọzọ ịbịa zeduto fon gị ibezie one side ọ oh, ya mere anyị nwa ji nọ na sandans a so that is just the problem ihe jikwa eji dị iche na ndị ọzọ it have taken years eleghere the foundation na aba and uh, since LA the foundation a na-enwe a lot of competition like otu anyị nwa nwa n'ime ahịa maka we are not begging for customers these are our products ọ na market onwe so o meziri ya the competition year high so other states ma ndị ka na-abịa abịa ebe ha ka agafe anyị agafechala ebe ahụ Ị ịchọọ ibute na katalọg anyị ga-arụ gị gị chọọ ndị nke anyị kretiri kreti anyị ga arụ gị like onwe ndị na-ebe a na-anọ na fọrin nwe ndị na-ebe awanyewa kretiri ya but ime nwa na onwe m nke m ji aka m kreti na aka aga ahịa karịa nke m nwetara na fọrin na ka otu a nke a dị na otu a nke a otu a nke a dị

ọ dị mma dịka anyị na-echekọ hmm. uche ji ya bụ ihe eh, a mara ọ na-akwụta ụgwọ ọ na-adaba ọfụma yes yes kedu eh, ndụmọdụ nwere inye ụmụaka be anyị ah, ndụmọdụ m na-enye ha wụ na even ma ndị gara skuul like ịbịa eh, na nke m a na o nwere mmadụ abụọ ofu onye ga-ebido for Monday ọ graduates ha agụchala skuul so ọwụ naanị ndị nke a na ndị nke ọzọ agụchakwala bịakwa mee refreshing course on their own or their graduates so mmadụ enyi dị ka enye ya advice ya fisi onwe on na ihe ọ ga-eme nyere onwe ya aka the leather industry na-aga nuclear uh, nwere nwa amount of money ị ga-eme invest na leather industry gị regret ya enwere single machines ndị a ga aha na akpọ ego ya aha o nwere mpụta ji ya na-aga ahịa but onye wu a manufacturer nwere ihe ọ na-atageti anyị ahụ na-ata gị ga-eme gị ga ịwasie mbọ ike so mmadụ ekwesịghị ịbịa ka abịa nye gị ndụmọdụ sị gị gaa rụọ ma ọrụ ma ọ jide something n'aka ọ ihe a ka anyị na-eji na-eme ihe anyị na-eme like the last job m was uh, 1300 1280 pages so we target it one at a stretch ya pụta we sell it within 4 5 days the job agwụ ebe ofu onye nwere ike bịa zụọ gị 300 na price ị na-ere ya ọ ga irichakwa ya gị nweta ezigbote gain na ya ị ga-ahụ na you don't lack anything adagwu gwochi ntị esu ya bụ na ọ baghị uru ịdụ mmadụ ọdụ ee bịa bido ụmụnwaka ọrụ maka na anyị maara na etu ihu na dị obodo anyị n'ụbọchị tata na ọ bụrụ na ị na-eche mgbe iji nweta ọrụ oyibo ma ọ bụ ọrụ ndị tai e, na agụụ ga-egbu agụụ ga-eme mmadụ ịwa ya bụ na ọ bụrụ na m ịchọọ anyị ga-etinye fon nọmba nwa amadi a eh, adị ama ama onye chọọ ma ndị chọrọ ịmụ ọrụ ma ndị chọrọ ịga zụrụ azụrụ eh, n'ihi na o meriri m dịka unu nụrụ m eh, akọwa na m ya bụ ihe o meriri m na ya bụ mm, ịma aka mụ na ya e mere akpụkpọ ahụ ọ dịteka aka ha ga-abụ ndị akaebe mm. na-akitaghi. yes like ndị nke m na-eyi ị ga-eyi ya you get tired mgbe agba shu na-eghe ihe agaala anyị enweghịzi grade ahụ nke a ugbu a na price ya 25 dozen price ya ihe m gwara gị wụ dozen price anyị grade by grade o ahụkwara export grade ndị anyị na-ere aside ndị si aside na-azụ anyị na price ya dị iche price nke ahụ anyị na-enwe ndị 5,000 6,000 local made anyị nwere ike mewetakwa sample ya gị but ọ na-awụ on special order on special order ọ dị mma dịka m gwara unu anyị ga-akọ n'ubi onye anyị bịara maka na ọ bụghị ihe gbasara akpụkpọ ụkwụ ka anyị na-eme n'ụbọchị tata Eh, ya bụ ọ bụrụ na ị chọọ ịtụnyere nwa bụ nwa amadi anyị dere akara ekwentị gị ebe ahụ dịka m gwara na ihe anyị ga-edebanye anya n'ụbọchị tata bụ ihe gbasara ọrụ akpa anyị gakwuru ụmụnne anyị na aba ka ha nọkwu eh, bụ ndị na-arụ ihe gbasara akpa akpa dị iche iche eh, ihe ọbụla gbasara akpa ma nke eji aga akwụkwọ ma nke eji aga chọọchị ma nke ụmụ nwaanyị na-aya n'onu ma nke a na-eji n'aka ebe a ka ndị be anyị nọ na-arụ ya na-arụta ya mma enwesị ka anyị na ha kparịa n'ụbọchị tata n'oge Ugwumba daalụnụ ndị be anyị ndị Igbo onye agha na nwanne ya jisie n'ike ndewonu chukwu fụlụ anyị n'anya anyị bụ ndị ezigbo mmadụ n'aha Jizọs ka ọ gọzie anyị eh, ndị omemma industrial market ndị omemme ha ji mara anyị wụ anyị na-akwachi akọ, anyị na-arụpụta ihe ndị dị iche iche ma akpa ma shu, ma belt anyị na-arụcha ihe ndị a niile maka ụmụ nwanyị, anyị na-arụpụtacha ya ebe a ebe a ka a na-arị ya n'aba ha aba ji pụ iche wụ na na-abịa n'aka ọrụ aba uwe ebe ị ga-abịa gị nweta ha ị aka ọrụ ihe ọbụla wụ aka ọrụ ịbata obodo aba ị ga-enweta ya rawo mebi onwe ebe ị ga-aga ị ga-enweta ezatịrị ha ị chọrọ ete mgbe ị batara obodo aba ị ga-enweta ezatịrị ha ahụ iburu obi ebe ọbụla ọ sọrọ gị si bi isi abụja si legos ee bata obodo aba ị ga-enweta ha ahụ ị chọrọ ha ya mee ka aba ọdịiche hmm, ebanyere ọrụ akpa a otego m ya erurukwala eh, m afọ chọkwara m irukwa ohu afọ m nọkwara ime aka ọrụ a eh, ndị m zụpụtara bụ ogolo eburu ibu ha ga-akarịkwa mmadụ ruru iri na abụọ ndị m kụzinyekwara na agakwara mpaghara nke ha ga-emepe na-arụ nke ha dịka ọga ha eh. ya bụrụ anamtakwa ihe egwu arachapịọ m ọ na-abanyekwa ee ọ na-abanye maka na otu ọ dị dịda ya ka m ji biri ọhịa ka m ji ụlọ biri ya ka m ji na-azụ ụmụ m eji m ụmụ ise m na ma ma niile ọkwa dịsi ka aka akpa anyị na-adụ ọha m ji na-eme ndị a dị iche iche ebe ahịa ka na na ọrụ akpa anyị na-adụ ebe a mmeni a na-aga ebe dị iche iche ndị Lagos na-abịa ndị Abuja Cameroon Ghana uh, ndị ndị uh, Afrịka na-abịa ana azụ ya wụ sọsọ na Naịjirịa sọsọ ka ha na-eyuzu ya ndị asa kọntrị na-abịakwa abịa abịrị ya alakwa ihe dịka ole ka ị nwere ike ịrụpụta uh, n'otu izu ụka like otu ọ dị na n'ofu izu ụka ya enwere m ike ịrụpụta e, e, ofu narị 100 mm, aha m na-aza Mr. Paul Okasanya am onye Abia steeti precisely isi ala Ngwa North mụnwa na onwe m ihe m mụrụ mbụ ụta na-esi akwa akpa ihe ọbụla bụ akpa nwaanyị na-anya ma ọwụ nke a na-eko n'aka a na-akpọ pọs ma ọwụ ụdị ndị a na-akpọ ya madam bag mgbe ụfọdụ a na-akpọ ndị a ladies bag sometimes o nwere ndị a na-akpọ men's bag o nwere ndị a na-akpọ skuul bag o nwere ndị a na-akpọ eh, office bag ihe ndị a ha nga so bịa na ihe gbasara ọrụ aka ndị a mụ na onwe m beziri na ihe banyere akpa ụmụ nwaanyị na anya ile anya mgbe ụfọdụ ị ga-ịhụ na ụmụ nwaanyị bụ ndị nwere ọchịchọ ha nwere ike ịhụ nke a taa ọzọ mpụta echi ha ahapụ nke ahụ ha nwere mbụ chọwa nke a mpụtara ọhụrụ ị na-ele ya anya nwoke nwere ike manejiri bikos ọ bịa nweta ahụ ahụ nọ na famili nwoke nwere ike manejiri nke ahụ ọ na-akpa then ndị enweghị ike ileta nwaanyị ya ọfụma nwaanyị ya sị ya zụtakwara nke ọ ga-enwere ike kwere ego zụtara so ee abụ agwa ha so ị na-ele anya ị ga-ahụ na nke ụmụ nwaanyị na-aka apụ apụ kara nke ụmụ nwoke ok ebidoro m ọrụ a ihe dị ka afọ iri na asatọ gara aga mgbe m mụchara ọrụ n'aka ọga m amara m bido nke mụ ma na-ejute ihe dị ka afọ abụọ bịa nweta onye mụ na ya nọ nkụzili ọrụ ee nnọkwara m ihe dị ka afọ abụọ na ọma na-aka mekwa fri mgbe onye a mechara fri nwekwara onye ọzọ nkụzikwalara ọrụ mgbe m zụpụtala mmadụ atọ ya ee anyị nwere ndị na-esi ebe dị iche iche abịa ndị Cameroon na-abịa azụ anyị akpa ibela naijiria kpa nwere e, ndị Lagos na-azụ anyị akpa ndị Ọnịcha na-azụ anyị akpa ndị Togo na-azụ anyị akpa e, across Nigeria so ọtụtụ ndị ọzọ dị iche iche onye ọbụla siri ike mụọ ya mụta ya ọfụma ịrụọ ya rụta ihe a na-ere n'ahịa ahịa ga na-azọgo ya unless ma ị mụrụ ya emuzu ya amụzụ ị maghị ihe ị ga-arụ e, mgbe ị na-arụ ọrụ a na-arụta ya ọfụma a na-ahụ ihe eji na-arịapụ otu ihe anyị chọpụtara bụ na dịka ụfọdụ na-ekwu ekere ọrụ eke ee ọ bụghị onye na-akwa akpa na-agakwa aga atinye anya n'ịkwata zip ya bụ na enwere ndị na-arụ zip ihe ndị a nọ ebe a na-eme ugbu a bụ ịrụpụta zip bụ nke a ga ejikwa ma akwa ma akpa ihe ọbụla a na-etinye zip n'ime ya ndị a bụ ndị na-emepụta inye ha ogologo ma etu isi chọọ ka ọ dị ma ụdị isi chọọ ka ọ dị ọrụ ha bụ ịrụpụta ya ha sikwu ya na-agbata mbọ na-emeta ihe eji arachapịa m aha mbụ bụ Chima Nwaọbịa nwafọ bi ngwa abala autonomous community kwụ enwe ndị na-arụ zip ndị eji arụ akpa dị iche iche ma traveling bag skul bag akpọ chọrọ anyị na-arụ ihe latina akọrọ anyị pụtara ga mba ụwa niile ma anyị na ndị na-arụ ihe na o siri ike ọrụ otu ezigbote material dị mma iji ji arụgo ọrụ anyị na-awụ nke ejuta chinela sị na o mebiri arụkwọ ya ọzọ ya bụ na ndị na-arụ akpa nwesịrị ngalaba dị iche iche bụ onye unu arụ ọzọ abịa goro egoro ka ọ bụ n'ụlọ na-ebugarụ ndị ngalaba unu na-arụkwa akpa ọtụtụ n'ime ha na-abịa n'aka anyị dịka ndị na-azịpụ ha bịa meshọ anyị ya anyị aka ọtọ ọrụ ọrụ ha ji na-arụ kacha akpa ndị dị iche iche ma bala bọs ma skul bag both eh, those ee eh, kọntraktị ba greenwet green ndị ji aga m na abuja ọtụtụ ebe iche iche ma ghana ma cameroon ma mba ndị ọzọ biko aha m bụ reality small scale industry anyị na-arụ zip ebe a na-arụkwa akpa n'ihi ile anya n'ebe dị iche iche ị ga-ahụ ngalaba ndị dị iche iche anyị nwere ngalaba dị iche iche n'ọrụ nke akpa mana zip e nwere ndị na-arụ nke ọbụla ha na-arụ but ihe anyị na-ebe awụ ịnọ na-arụ zip na-ebunyesi ndị na-arụ akpa na-ebunyekwa ma ndị na-akwa akwa ihe ọbụla a na-eme eme zip nọ n'ime ya anyị na-agbalịsi ike ime ka zip na-erute ndị dị otu ahụ aka otu onye adịghị arụ ya onye ọbụla nwere ọrụ nke ọ na-arụ emechaa ya onye ahụ ọ dị n'aka ime ka ọ wụrụ akpa eme ka ọ wụrụ akpa n'ihi na ya bụrụ na ile anya ebe a ị ga-ahụ na zip ndị anyị nọ na-efe isi nwechara roolu nke otu o siri bịa ọwa anyanwa bụ ndị ga-eme ya ka ọ ọya ndị ọbụla na-arụ akpa bịa ruo ha sị anyị mere anyị saizi dị otu a mere anyị saizi dị otu a anyị nwere ike mepụtara ahụ ya um, ekwentị amapa um, injin dị iche iche um, anwụnta erubeghị achọbeghị itinye anya na nke meshin nke ọ bụ ego ya dị ọzọ n'anya bụ ihe ihe ahụ nne nke banyere meshin ahụ anyị nwere onwe anyị etila kedu ka mụnwa na eh, sara amara chineke ma afọ a na-agwụcha m ga-ebute ofu meshin because eh, many ndị bịagoro na ndị emekwa mtabi na-akọwa na mkpa mbọ weta industrial machine so m ga ega buru industrial ọwụ sị na ọ dịghị anyị mma ọ dị anyị mma bụta ọwụ ego ya and ị mara otu anyị na-arụ ihe ndị anyị enweghị sọpọt from gọọmenti ọ bụrụ gọọmenti ga na-enyekọrọ anyị aka anyị na-adịtara anyị izi bụta awụ ole anyị kụkọtara ka anyị ji emega ee so ọha menu ị ga ahụma mechin ndị ahụ njin ndị ahụ dị iche iche n'ihi ha dị ọnụ so ọgwụkwa ejisi ike nwetakwa ofu igwere na ama na-eji ee awụla njin ahụ la ụdị mashin ndị ahụ nọ ya aga m arụ karịa otu narị a m gwara gị maka na ọ bụ na manuel ịhụnaji ụkwụ ọkpa ka eji azụ ya ee ọ ya mere m ji gwagara m ga-arụli ofu narị mbụ 100 pieces ike nketa orie ee nke bụ eziokwu were ụfọdụ ndị dizain a anyị na-enwe ụfọdụ ndị na-awa ọnatarachi n'ihi na otu amụ anọ patikula ebe ebe a jụrụ esi m ana m anụkọma dizaịn onye ọzọ ọrụ ndị a m na-anụ ya na ọwụ ndị m na-anọ emike nọ na-arụ teta mee were patan dizaịn ya nwa ehere keke akụnye ebe a na akịta anọ m adiskrabụla m otu m shara ya m bịazie rụọ ya ya agawa afịa nke a m na-anụkwa ebe a na akịta ka ọkwa disemtin ka m nọ ezikwa m nyama e were aka m dizaịn ya ya rụọ ya nwee onye ga ahịa bete onwe ndị na anụ through catalog ee eh, onwe ndị na-arụ nụ akwụkwọ nke ndị obodo oyibo na-ezite anyị ebe a ha nwere ike ha hụ ya ha akọpịrị nwee ndị na-arụ sitere na chi dịka ị e jụrụ m ee eh, so ọ bụ otu o si ee eh, problem anyị na-enwe bụ dịka awa ebe gọvanọ anyị dr okozie ikpeazụ n'oge anyị na nwere mitin last time na Erintonia hotel anyị nọrọ akọwatara ya ọdịmkpa ọ dị o kwekwara anyị nkwala obere oge na injinia ahụ mechin ndị ya gara china na ọ ga-abata n'ọkwa anyị nwa ga-eyuzu ya so ọ wụrụ si na gọọmenti abịa chọrọ anyị meshini mee ka anyị nwee ọkụ ide anya tọọchị ka m ji na-arụ ọrụ anyị enweghị ọkụ ehe gọọmenti abịa nyere anyị aka gwepụtara anyị ọkụ more especially electricity anyị enwee ọkụ anyị nwere ike iji plọg because anyị zụọ plan anyị were fuel na-arụ ọrụ ọ na-akọnjimụrụ anyị ego ya mezie gain anyị kwesịrị na-enweta anyị agaghị na-enweta so gọọmenti butere wepụtara anyị ọkụ anyị enwe injin ndị a bupụtara anyị injin ndị a anyị gara arụpụta ọrụ ga na-ezuru afrịka afrịka si agolu and anyị ga-arụ ya ya echikwa ike because gọvanọ anyị gwara anyị this time around sị ha ọbụla anyị na-arụ mmume dị n'aba ma anyị mụọ ya ka o ike mara onye ọbụla zụrụ ya na ọ ga-akarịrị ka ndị ọcha mma mana tata medi ma ị na-aba ga-aga all the whole so anyị ekwekwana ya nkwara anyị ga na-arụ ọrụ anyị rụsi ikele kiri ndị a m na-arụ kịta na ị ahụ na eforuchara ya trimchicha Uh, before before anya na-anụ ya like this betri mụcha ya ewere landin kọbacha ya nrụcha ya n'ala ka nwaanyị abịara ebe a na-azụrụ ndị ejikwa ha podkwa ya round finishin ya dị very neat ehe eh, so that na onye zụrụ ya ọ lastiela ya because before before a na-asị made na aba na-adị ike but ugbu a anya echenjiela our mentality come back ba mana ewe problem anyị isi anyị asọtụrụ emezi na ọrụ na-atụzi anyị ọsọ idecha ma rọba ngwa ahịa niile n'ebe a na ọ ka a ga-arụ arụ bikosi ndị afịa na-achọzi afịa anyị ya wụrụzi anyị wezụgaghị ma ọbụla a ga-eji rụọ ya ka o bu ibu bikosi anyị ahaziela awa mentaliti n'ala ka ile akpa nke a n'ebe a na nyego m nyaga ile akpa nke a n'ebe a na anyị rụchara ya bịacha n'ime ebe a fodicha ya anya na arụ otu a bifo ga-etiri mụchaa otu ndị ọcha si emewe finishin ya dị very neat ebi bịa imepe ime ga-ehụ ime ya ya dị very meat si anyị na-arụba otu a before so anyị bịara change our mentality so na-achọ inye standard na awụ onye zụrụ ya ọ lastiela ya so ọhụ eh, anyị nwere anyị na-eme na anyị na-eme upgrade ya eziokwu dị n'ime ewu na eh, n'oge a eh, onye isi obodo anyị ndị chabia steeti emeela ka anyị mara na ihe ndị a naghị kwesịrị ị na-ekwepụ na eti ikpe na-ewere nke anyị dere made dị Aba nwee ike na-eme ka anyị gosipụtala ọba anyị na-eme ya meta o nwere ihe na-ahịa anyị ahụ ọ bụ ihe anyị bidoro kemgbe bifo eh, tupu ugbu a anyị na-eji e, ihe ndị etinye ya mgbe ụfọdụ o nwere ndị anyị na-arụ na-ele ya anya gị na arụ ya na aba ị gaghị ekwe den mgbe anyị ji ihe ahụ eh, aba kụọ ya mmadụ asị ọ bụ ihe arụrụ n'aba um, ka m si na ọ bụ ego ole ha oke a bete i were ihe ahụ ya nụ na ọwụ ihe echesi ewetara ebe ọzọ tinye ya ha na-avali ya mụọ da na ihe nke anyị jiri kụọ ya mgbe ụfọdụ anyị na-akụ ihe ọ na-eme ka anyị rezuo ihe anyị jiri rụọ ya karịa mgbe anyị kọrọ ya bụ ọbịa mere mgbe ụfọdụ anyị na-eme bete ugbu a anyị alọtatụọla ụlọ mata na na medi na aba na-achọ ịkụpụ ndị ahụ anyị chere na ọbịa nke anyị mma so anyị na-agba mbọ ugbu a ọwụ ebe ọbụla bụta ọnwụ ntakịrị ntakịrị anyị enwe ike laghachita ị na-akụ ya medi na aba n'ihi na anyị maara na ọ ga na-azụ azụ ọ dị mma ịmụ ọrụ kịta bụ ofu ihe ọtụtụ ndị mmadụ na-agbara ọsọ kachasị ụmụ okorobịa na ụmụ agbọghọ ụmụ okorobịa na onye ọbụla na-agbazi ọkada na keke ebe a ga-enweta ego osisi n'ikpeazụ jiri ohere atụpụrụ anyị okwu ikpeazụ eh, iji wee gbaa ndị a ume na aka ọrụ gbakwa n'oge yes ndị na-ege ntị adị m ịchọ ịgwa ha n'oge a o teela ọ bụghị ugbu a ka a na-agbara ịmụ ọrụ ọsọ ụmụ ihe ndị anyị na-arụ ọ wụrụ gị amụọ ya mụta ya ọfụma na-eji ya arụ ọrụ na-arụ ya ị ga na-erepụ ya erepụ ndị ahịa ga na-azụ ị ga na-ahụkwa na ọ ga-abara gị uru ee o nweela ndị mburu anyị ụzọ rụọ ya o nweghị ihe ha jiri ya meta bete ndị na-arụ ugbu a na-eji ya azụ moto na-eji ya arụ ụlọ alụkwa nwaanyị azụ famili ha so m na-arịọ ọwụrụ na ịnwe mmasị bikos ọwụrụ ga-enwe ike gacha skuulu onwe ihe na-arụ ihe ị ga-eme mba ịga zuo oshi enwere ike na ihe izu oshi akụgbuo gị ịbaghị uru bete ịgachakwa skuulu bịa mụọ ọrụ bikos anyị enweela mmeni ee eh, eh, ọtụtụ ndị mmadụ ndị gara skuulu nnọkwa ada mụ ọrụ a iji nyere onwe ha aka ana mgbe ị gara skuulu bịa mụọ ọrụ a o nwere ihe dị iche na gị nwa gara skuulu bịara bịa mụọ ọrụ na onye na-aga skuulu mụrụ ọrụ a so ana m achọ ịgwa ndị mgbe weda ma ị gara skuulu ma ị gaa skuulu ọ bụ ọrụ eji amamihe eme mgbe a na-akụziri ya ga-egwere amamihe na-amụ ya ị ga-amụta otu dị mma ma ọ bụrụ na ọ gaghị amara ihe ọ na-eme mgbe e ya ga-enwe ike soro eh, na-arụ ya ị ga-ahụ ihe ị ga-eji bara onwe gị uru n'ime ya n'ihi na ihe ugbu a echenjiela ọbụkọ dị ka ọ ala mbụ ka ọ dị ugbu a anyị enwekwara ọtụtụ ndị mmadụ ndị hapụrụ ya pụwa na-alaghachitawakwalanụ bikos ọ na ọ gawala agawa eh, otu a ndị eh, ugwumba nọ na-eme ihe ndị a ọ bụ iji gosi na ọwụ bifo ndị fụgụ mana ugbu a ha batara ịhụ ka ihe ndị a nga na-aga aga ihe m ga-ahụ asambodo a maka uri ebe a nwere ike ịbụ mbebi n Dubai mbebi n China ọnụ obi ya ka bụ unu itinye nwe medo n'aba ọ na igbo medo adaga ọwụ na igbo medo adaga ya maka mgbe ọtụtụ oge anyị na gọvanọ anyị lanọ some of them na-enye mkpesa na ha dị mede na aba na na-agara ha afịa so gọvanọ asịla ọwụ bifo mgbe ugbu a na mmeri na-aba na achọzi ya achọ ha were na-anụ na anyị tinye mmeri na-aba so anyị nwere onwe anyị echenji okwara na na-etinye mmeri ma aba bete ọwụ dịsi ndị anyị na-anụ ya na awụ pin pin onwe nga a na-etinye ya aba ọwụ pin pin ọ wụrụ ndị a na-achọ ọkụkụ westampụ ọmeri na aba ka anyị ga ebie ee ana m ekele ọha na eze niile ndị na-elele anyị ụbọchị taa ebe anyị nọwa aba aba ụkwụ na-aba ngwa ụkwụ na-aba igbo ee igbo na onwe ha anyị niile bụ ndị aka ọrụ anyị na-eme ihe dị na-emepụta ihe ihe na-adịghị anyị emepụta ya arụ ya hụghị ha ga na-ahụ anya so ọwụ e, amamihe chukwu okike abịa ma nyere anyị si anyị wee de ewepụtasị ihe o so anyị na-ekwekwa mkpa sọ ụlọ na gọọmenti gị nyere anyị akara anyị ga-eme karịa ole a tụrụ anya anyị ndewo aha m bụ honorable ọ ga-adị mma emot chairman omemma industrial market nke nọ n'Aba na Wogo Ariaria international market ndị na-ahụ maka ihe awa a na-arụ arụ kwa akpa akpụkpọ ụkwụ belt e, okpu a na-ekpu okpu ma buutu ndị amị a na-arụcha ebe a ee ma nylon bọs dịsị ka eji eme votu a na-arụkwa ya ebe a ee ma fis e, e so nke ọ bụla i wetara ebe anyị ga-arụrụ ya ya dị standard Epurobius Igwe Ajenga.